last 15 years ago 10 years ago your case dey ị gbara ara akọrọ gị ịgarị mkpọ everybody know your case you're a madman akọrọ gị ịga onye amara gị asị madman ị webiga ara bifo a kwụọ gị ịga gị chen biche buche gị ya gị ara so i am not surprised na ihe na-akọ this nonsense na-akọ because to ya ige onwe gị ntị ịgbara ya na-ekwu ka onye agwara onye dị mentally m nze m ọzọ mbata asị m nke onye biko <laughs> jee paakị apụtagokwana wee saa Matayas okwu wee sị m na Matayas azụ na nke ikpeazụ a nwapụtago fuwili for Matayas biko na-enye na ebe jee paakị rivilu ego onye Matayas ji wee lụ ụlọ mmadụ bidogoro ebido si na magụ na ebidogoro elibe alụghị ya foundation lụkpọ the house onye nwe the haus enwezia isu Matayas ebe ya complete ya nene kenen ka jee paakị si gbapue Matayas afọ ihe omeme niile eze gị ọ na ọ chọrọ na ndị mmadụ amahụ mana ha gwara ya na anaghị ekpuchi eziokwu aka na onwe nothing hidden under the sun elekere nka JPAC si wee gbapue mata ya asa afọ na nke ikpeazụ a <laughs> ozi ezuru anwụrụ ọkụ erughị enigwe aka yes matayas ezeakụ eresivuru m ozi gị well well and eh, ozi gị bara m isi then ka m pịawa agha azụ Mathias Ezeaku ụnọ arụrụ ụnọ arụrụ onye na-akpọ ihe rioma na South Africa wetere 500,000 eji wee donate ya ụnọ nwanyị ajadu na-amụtaghị nwa na ọkụzụ the video is here the house is here this house nne na ya na wetere 500,000 na wee kilie ya na bute rod bute mmiri bute tankị bute everything Mathias Ezeaku due to na ndị ọkụzụ na the woman na-enwe problem with ụmụnna eburu arụsị dọba gidigidi gidigidi the woman asị na m ụlọ akụba asịrị akụba asịrị na a ga-anụtara ya nwaanyị ka mụta nwa disa na akụba dị asịrị this young boy this young man ee eh, dogode azụ na chia back to South Africa akpụgo blọkụ bute mmiri ego dị everything injinia dị evidence dị the number of injinia ịchọ nwepụtara gị everything niile dị mata ya asa eze ahụ isi n'azụ kpọrọ ndị otu gị bịa ka ịbịara eziere dat woman ego because ihe ị na-eme bụ ebe ọ bụ na ịfụ ha na onye ọ dị ka a ga-eji e wee kachi out nye onye ị mana ọ dị critical ị ga-eji wee kachi out ikpụrụ ndị ọrụ ha ozugbo dị isi ka a bịa were woman catch out you started live video e raise almost 6 point something million for two rooms and palo ihe nna nwe ya more than seven years ago Mathias Ezeaku ikuchie di money were block this boy wee rụọrọ this woman ụlọ were ma mmiri ya ma tankị everything niile this guy zụrụ azụ go ụlọ foundation ibunie gwagoro m 6.7 or 7 million naira about 7 million naira ka iji wee rụrụ mmadụ turu san palo blọk mmiri di tank de ihe niile e ji arụ ụlọ jos were blọk fis ya ka spend almost 7 million naira Mathias were big time scammer I call you by your name. You're a big time scammer and a coward. I keep I keep calling you a coward because even you say I'm even a coward. This year, near then I'm going to go to the authorities. The authority may invite. And I, since then, I keep on waiting for you and your authority. Wherever no one you. if nobody. Mwa ki ne wetara on in a bomo in a in a year and fifty thousand. To tell you that neighbor a liar, it's Juka, it's your man and a winner at Matthias advat you brought advert. Came advert. I was the person posted your video. Matthias Ezak, open up. That the chat guy didn't make up to the chat now. Give away what on the way you almost biko na no open air na. I know na air agwa na wab nera na iye nyam mmai That's niga wote uh, eh, um, agent's fee. Eje ana. I keep on posting your video. They post and ị na-ere n'egbe ka ọ bụ akụbeze to tell you how clean and pure heart nwere ebe humanity ebe ino. nọ mata ya sị eze ara ị gwa m gị webakara my whatsapp sị m jebag na ere gị ọna musen ya ka nọmba am on my own musen ya ka nọmba m ka ịgbari fuel na market m market na o nwere onye goro na through me mata ya sị eze akụ somebody bought a land through me ana m ji my page market ere gị mmadụ go ana through me ị bịa nye my my agent this thing fee for onye goro that tụrụ me ọgọgọ na ịdachiri m ego mata ya si ya dachi me ego ya dachi me ego na-ajụ ya you are a criminal you are just a common criminal last 15 years ago 10 years ago your case dey ị gbara ara akọrọ gị ịgarị mkpọ everybody know your case you are a madman akọrọ gị ịga onwere onye amara gị a madman ị wụbiga ara before akwụọ gị ịga kwụọ gị chen biche buche gị saiki ya gwọọ gị ara so i am no surprised na ihe na-akọ this nonsense ị na-akọ because to ya ige onwe gị ntị ịgbana ya na-ekwu ka onye agwọrọ ara yes onye dị ya ịdị mentally deranged ịdị mental you are a psychophant because onye isi dị mmadụ akọ ka esi akọ you are just bringing disunity among Igbos bringing ya ị na-ebute nkewa na Igbo mata ya si eze akụ gị nwa na-eprichi omenala gị na-eprichi omenala you never one day go and change that your name first weta your passport i challenge you take things ị ga-abịa ime nya ama m na ịbụ okpocha nje agwara gị jee weta ya akaụntụ ịjụrụ eh, ajụ which i have the account agwara gị kpata ya ị na-aza nwata ya your weta international passport weta bịa na publicly ebe ahụ edere international passport gbaa ya ọkụ nothing concern you concern Nigeria passport put your name bịarịrị Matthias Ezeaku you cannot do that Matthias bring bring take out Quran gbaa Quran ọkụ na social media because ihe ị na-akịta bụ religion religion religion anyị nwere only one religion na Nigeria anyị nwere different kinds of religions na Nigeria anyị nwere Christian religion anyị nwere Muslim religion anyị nwere ma omenala ma Godian religion many things ọ bụrụ sọsọ ofu religion ka ị ya na-akpa afa ịchọ Ibe generalize here because after all is 1960 date onwebeghị Christian church Nigeria apart from Nnamdi Azikiwe na eh, Aguiyi Ironsi and eh, and eh, Goodluck Jonathan mgbe eh, mgbe Obasanjo na-achị Obasanjo bụghị Muslim before orituo wee bịa mee baptizim wee bụrụ zabamatu. matiu since ruo na Mathias akụ you are so coward you are so afraid na right in your place Enugu Ezike you like right in your place na Nsụka a na-erepu ndị nne na ndị nna you are deaf and dumb you cannot open mouth and criticize the evil doing na-eme na be gị ime eme because ị na atụghị egwu because if you talk agba ka nchi ibe word make na-ewetara ọnụ just a fool i just pity your wife eziokwu mata ya sị na mgbere ezu n'aka ijere ana e, ijere a ana etu isikwa ego ana ikonuko uti fraudulent money na-eje ka ije go ana ka ihe mere na mgbere ezu n'aka mata ya sị ezakụ achụ can you go to mgbere today si na enweghị ihe plot of land o nwere ebe ihe ejewu na mgbere ezu n'aka ije e succeed were akaụntụ nwunye gị achọpụtara akaụntụ nwunye gị kedu ife mere akwa nọlifayir everything madam ya just a criminal anụgo akụkọ gị na india na ị na-atụ ọrụ and ọrụ ahụ ị na-atụ to date mata ya i am waiting for you and your authority kpọọ m ka ị na ka ị ezekudere kwuo mmụọ chiri ya ọzọ gị na ha ekugharị a na-asị gị raidon raidon raidon mata ya sịza ka ajọs na-eche gị ka m were gị gosi ezampụ jos ajọs ka m were gị gosi ezampụ ife ndị dị n'ime bụ jos kpọọ m with that your authority ma ọ bụ na ibere ka wọd kpọọ m that your authority i just want to show you a little bit of example ịchọ na ihe mere arụsị ego global ime na eko efuru nwatakịrị nwatakịrị eme ihe na ọ dịghị gasị na ije wee na-acha ka a na-atụ egwu mata ya asị mbọsị ihe emecha ihe ee mana ọkị na nwoke na nwoke mere ife achọrọ nke ka ị kpọọ m atụ ya ọtọriti ịkpọọ m mma abịa ịza gị nzachazie ga-akpọọ m gị bịaza m ị mara mbe na abụ nke bụ oke mara nwoke na nwoke a na ha asị gị raịdọn niile ezuzu eweta isi onye nke ekụkọ ọnụ iweta isi skibo ekụkọ ọnụ iweta isi matayas isi isi isi pọl chigbo ekụkọ ọnụ iweta isi ọ bụrụ ihe ịgbakasị ọnụ na fesbuk na-agba matayas were common criminal Chigbo gwara sị gị isi na ihe na-ekwu bụ eziokwu wepụta akaụntụ ndị Igbo love themselves na ọ bụ na one naira si na Igbo love themselves abaghajee na akaụntụ gị ịma na ede pure but that's exactly what you would have done ọ bụrụ na Chigbo sị gị ọ na-call for peace bring it out ọ ife a na-agwa gị you cannot do it because you are a criminal you are a fraud your stories is everywhere you are just a common criminal and a coward who doesn't know his left from his right ị na-abịa agwa JPAC okwu so if I do not reply you now, or that I did a jetpack ego, I did a ego, then what prompted that? Thank God, if you poor okwu say na no, but na know about market yare, where market true, true, na na gakwara. Then gịnị mezie am on my own. Did I beg you money? The market money ego ị na-ị na-agwa skibo, agwa a in a in a eh eh chibo na na na na. na na ọmara ego na na redio steshọn wee na market wee na-amaketi egwu egwu mmadụ ịmara ego eji eme one single post na somebody's page mmere ya free of charge because you are talking about igbo wee sị ka mmere ya abụ igbo and you are not the first person m promote bere bụ onye na-eme igbo m promote bere free of charge because i love ihe ọbụla gbasara igbo you are not the first person so m promote ore gị ree ana ree ana were afọ m ree ana were afọ my page ree ị bịazie kpọọ m sị m na ị ana ka ị gbara m fuel na na inyere m ego ihe nyenwu m ego 50,000 naira ọnọdụ gị ọdụ ka ị na-azọrọ ọkpụ ofu ebe rie in a twinkle of an eye ị na-enye ibe fu you are a fool mata ya sebza you just a coward i keep on calling you a coward you cannot challenge me one on one ịgba gị nwa makwụ you cannot fit but ị na-apụta ntụ a face ya one one nwoke na nwoke man to nwoke na nwoke like this ime achala ejiwu nwoke na nwoke ha bụ ndị na-etiri gị mkpu arasịgara aja osu ndị na-anọ obodo ebe na-etiri gị mkpu na dewo rọn ụgwọ onye gbacha ọsọ ọkpa ya na-akụ n'azụ isi mgbe a ka ị ya ama na nwoke dị nwoke dịkwa ị na-etere azịgharị ndị Igbo ị na-eso gị na-eme omenala imegburu onwe gị na omenala omenala nke gị bụrụkwa omenala nke gị mata omenala gba ọkụ ma ọ bụrụ otu esi eme omenala And I say, where we are Christian during the Civil War. Where we are your own ROC during the Civil War, idiots. And I say, everything Christian, everything Christian. Where we are your own ROC, where we are you, where we are, where we are your own Dibias and there's a one and there's a okay. Where we are them. Ebeka Hano, when not a Babu Koraros with our private jet. Ebeka Hano, where didn't ROC protect them? Mbani Aron Civil War, or why ROC was his evil? Ebeka Hano, Eben Daucha, Daucha, Portugal, and the Europe, Babu Koraros, wine and slavery. nketa ahụ olu nketa you're not blame ndị ọcha you're blaming blame your weak your weakness blame your ancestors and their weakness because ọ bụrụ na ha fere arụsị a fesi ike arụsị a kwesịrị ji anwụ ma ọ bụ abị chụọ ndị ọcha chụfuo ha chụfuo chụfuo ndị ọcha chụfuo so that abịa guzoro like this man has na arụsị kwechiri na ndị a na ndị a agbata obodo mana unu abịa since na jesus esevuru during civil war and your own arụsị according to you na jesus esevuru na christianity esevuru then your own arụsị could not even save matanya says that ikwesị ide yi sut ikwesị ide yi ọbanteri ikwesị ide yi ọbanteri wa ọgọdọ na-akụ amụ gbamgbam gbamgbam ikwesịghị ide eyi akwa n'ahụ because na akwa ahụ na-eyi n'ahụ bụkwa teknọlọji ndị ọcha adịmasị bọọsụ ndị ọcha mana ikwuo nọọ nọọ christianity ebee ka ha nọ wee nọ civil war ebee ka arụsị gị nọ na enugwu ezike nọ enugwu ezike ebe ka arụsị nọ na enugu ezike ebe ka ọ nọ na nsụka na obodo ebee ka arụsị aha nọ ndị ọcha wee bịa si odwe from Portugal si odwe from obodo oyibo bịa be nna gị buru arụsị wee jeruo anyị kọmputa buru arụsị wee jeruo anyị fonu buru arụsị be anyị wee jeruo anyị ikuru be ebe uto dictate ka ihe ọchukwu ọmara ka chukwu nye gị bred ihe eji ị na-ewetara ndị ọcha ọrụ ndị ọcha bara be nna gị maka Mark Zuckerberg today Tom post were vidiyo ebe o nwetara ibubo ibubo isi ebili kobe n'ọfịs bee bili bute ibubo kobe n'ọfịs bee bili mana ị nọ die somebody bịa bụrụ ibubo be anyị were bịa rụọ Facebook ị na-eyuzu fesbuk a wee na-ara ntị ka ka ka mad buru ibubo be anyị bịa na obodo oyibo bịa na-ara ntị ka mad dog mana ihe a bụ ihe ị kwesịrị ịgbahachi na-efe ị na-awaship on Sunday ezi ezi nwụrụ anwụ na-anakọsa ụmụ agadi nwaanyị eze gwụrụ n'ọrụ ji na ọkụ na ebiri na indomi na ji ihe na-agụ ndị pastọ na-agụ gị ezi ọzọkọta ya bebe de gwa ha naghị atụrụ gị ego ka wee goro gị moto for your birthday e, anụ mpa m nwụrụ anwụ ebe ahụ nọrọ nkọmplita bildin onye kwụrụ ụgwọ obi na japan obi obi obi na ọkwa nye nwa kwụrụ ụgwọ ị chọrọ ime ọfịs laptọpụ na fon ị na-eyuzu ke ndị wetara ego maọmị eme ka gịnị na uk wetara 150,000 nye gị nye gị ka a wee rejista foundation ka ọ na-aga n'iru mee na front line akwụkwọ 100,000 mata ya come and debunk I was watching your video ka m na ị kwuru si na ha akwụkwọ salary they paid you maka na ihe a bụ organization ka ị na-anọchite anya ha na-akwụghị ụgwọ that is to say the company is not yours mbosi esere okwu ọkwa isi na azụ jeburu mmanya bụrụ ji bụrụ ọkụ je na-ayọ the woman mgbe ọ chọrọ ịgbaga agwọ na kọt kpọkọsọ ndị mana why ji na-ayọ the woman ebe ị na-eklem ijezi hijack ya kuchie onye ọbụla blọk ọ dị akaụntụ blọk ọ dị fesbuk blọk ọ dị wasap kuchie kpọkọrọ ndị nke gị ozugbo ndị ya asawo isi ndị belivu na gị na ha nọ n'ofu ebe pịam ị nalie ezi ezi nwụrụ anwụ i want to come and spoil them and will take that your cancerous kind of life ka ịbịa ịbịa ịbịa initiate ya with your evil doing the woman ọkụ chaga ọkụ chaga ọkụ azụ ya biko biko biko the woman na efu na agụụ na gị hapụrụ the tin kịta ị dana agụ abụ igbo love themselves did you register can you write your name cac ma ebe si register mana e nyere gị ego si gị ihe ihe foundation ị pụọ were chairman, whatever we get secretary, whatever we get whatever we register everything, you know, nobody knows. Give one a ewetara ego, give one assign ego, give one everything, ewetara ego, give one eri. 12 12,000 naira na-atụ a na-atụ a na-atụ amụ na 300 people na-atụ ebe ka idobere dị ego ajụọ gị esi na ije wee rụrụ nwoke agadi nwoke ụnọ na Nsụka ka ọ bụrụ Ebonyi steeti mana ndị a wetara ego ka e were ọdịmana ụlọ irie dịmọnụ rie tenk ego goro igbo onye ohi onye ohi a zụrụ rie rie rie thank you rie very much 12 times mmadụ 100 is mmadụ 300 is not about something million you're a fraudster you're a criminal nonsense bobi igbo eji m n'aka ọ na-afụcha na vidio biko nye na ya aka shie vidio nye na aka ka vidio anụnwa gaa afọ maka na ụfọdụ ndị amụhụ na anya bụ okwu etegwu aka ọ dịgba mana nke ikpeazụ a bụzi onye apịawara azụ si sue bi ya ọkụ na onwe ihe na-eme ka anyị nwere mgbe ọzọ